igbo ndị ọma ekene m ụnụ aka m nwanne unu nwaanyị nwa ada nọ nso ma anabata unu n'ihe onyonyo nke taa n'ihe onyonyo nke taa anyị ga-eneba anya n'ihe a na-akpọ atụmatụ okwu atụmatụ okwu n'oyibo ihe a na-akpọ ya figures of speech ya na ndị igbo nwekwara nke ha anyị nwere nke anyị ihe a na-akpọ atụmatụ okwu ihe ọ pụtara bụ okwu nka dị iche iche ndị Igbo ji achọ edemede maọbụ okwu ha mma okwu nka dị iche iche iji mee ka ịghọta ya ọ bụrụ na kịta na chọrọ isi ofe isi ofe ahụ itinyeghi azụ mkpọ itinyeghi okporoko ofe ahụ ị gaghị eji ụtọ ofe ahụ ka wee tụnyere ofe akwọrọ nnọọ aka si tinye okporoko tinye azụ mkpọ ofe ahụ na-atọ nịị ya na otu ọ dị ma ijiri atụmatụ okwu were na-ekwu okwu ma ọ na-edemede Igbo ọ na-ede edemede Igbo ọ na-eme ka edemede ahụ tọọ ụtọ na ntị ma a na-agụ ya ma a na-ekwukwa ya ya na Atụmatụ okwu Igbo riri nne, mana n'ihe onyonyo nke taa, anyị ga-eneba anya n'ise. Nke mbụ ka a na-akpọ mbụrụ. Mbụrụ bụ metafọ n'oyibo. Myiri myiri bụ simile. mmemmadụ personification. Nkwusara apostrofi nhagide okwu nke a na-akpọ antithesis nya ka anyị kọwazie ya n'otu n'otu mbụrụ bụ atụmatụ okwu n'asụsụ igbo nke na-akọwa na ihe a na-ekwu maka ya bụ ihe ọ bụ kpọmkwem ọnọghụ ihe a na ọ bụ na isi na o yiri maọbụ na mba mkpụrụokwu e ji ama mbụrụ n'ahịrịokwu okwu b mbụrụ bụ b o bụ nya ọmụmaatụ ya wụ ebere bụ edi ebere bụ edi ọ pụtara na ebere na-arahụ ụra nke ukwuu isi emeka bụ azụ na mmiri. Ọ pụtara Emeka maara egwu mmiri ọfụma. Nwata bụ ewu. Nwata Ọ pụtara na nwata ahụ anaghị akpa agwa ọfụma. Ọ na ọ na-emecha ka nwatakịrị na uche ya na-ezughị oke. Ama na anụgo i ike ịkọ mmadụ ọnụ ị sị onye a na-eme ka ewu Zambia. ya wụrụ ya myiri myiri bụ ofu n'ime atụmatụ okwu n'asụsụ Igbo nke na-akọwa na ihe a na-egosipụta na ihe a na-ekwu maka ya yiri ibe ya ọ pụtara na ọ nọghị na ihe ahụ bụ ihe ahụ kpọmkwem kama na na o yiri ọmụmaatụ ya wụ ịsị okoro na-agba ọsọ ka agwọ o pụtara na okoro maara agba ọsọ na-agba ọsọ ọfụma mana agwọ na-agba nụ ị na-achụ agwọ ọsọ ị ga-ama ka ị ga-esi gbanwe nwee ike chukwu dị agwọ ọzọkwa dịka ibia ezi na okechi okechi na-alụ ọgụ ka agụ ọ na alụ ọgụ ka agụ ya na mkpụrụ okwu e ji àma n'ahịrịokwu bụ mkpụrụ okwu abụọ dịkà màọbụ̀ ka mkpụrụ okwu abụọ ka eji e ji n'ahịrịokwu ọmụmaatụ ọzọkwa anyị ga-eji wee pịachie myiri wụ na Nkechi na-arị enu ka enwe Nkechi na-arị ka enwe oge sọpụtara na Nkechi na maara arị enu ịmanụ ka enwe si arị elu Nkechi na-arị enu ka enwe atụmatụ okwu ọzọ anyị ga-eleba anya na ya bụ mmemmadụ mmemmadụ ihe a bụ̀ otu n'ime atụmatụ okwu n'asụsụ igbo nke na-eme ihe na-adịghị ndụ a na-eme ihe na-adịghị ndụ ka ga-asị na ọ bụ mmadụ ihe na-adịghị ndụ na-enweghị ndụ emee ya o mee omume ka ga-asị na ọ bụ mmadụ iji maa atụ ụgụrụ rachara m ọnụ ụgụrụ rachara m ọnụ ịma na ọ gụrụ enwe n'uhu ọnụ ọ bụrụ mmadụ ọ rachara m ọnụ so ọ ya wụ ya ọzọ dị ka ibe ya wụ isi na ọnwa na-azacha mbara ọnwa na-azacha mbara ọnwa enwenughi aka nke o ji ejide azịza wee zaa mbara ọ ya mmadụ emere ọnwa ome omume ka a ga-asị na ọ bụ mmadụ ọzọkwa wụ ụdara ụdara na-ama ụla ihe ọ pụtara na ụdara ahụ ha ụtọ enwere ike sịkwa oroma na-ama ụla ihe ọ pụtara na oroma ahụ adịghị ụtọ ya wụ atụ esi akọwa atụmatụ okwu ahụ mme mmadụ Ọzọ dịka ibe ya anyị ga-akọwa wụ a na-akpọ nhagide okwu. nhagide okwu. Nke a bụ atụmatụ okwu na egosipụta okwu abụọ na-arụ onwe ha ụka. okwu abụọ na-arụ onwe ha ụka. Dịka isi na Chineke bụ ọnọ nso eru ha aka Ma ihe ọbụla nọ nso kwesịrị iru aka, ọ nọ nso, o ru ha aka. Okwu abụọ na-arụ onwe ha ụka. Ma ọ gị sị, ọgaragidi bụ anụ a na-agba egbe, ya na-ata nri. Ọgaragidi bụ anụ a na-agba egbe, ya na-ata nri. Ọzọ at okwu ọzọ anyị ga-eji kọwaa ya bụ isi. Ọ naghị ezu ohi mana ọ gafee ihe efuo. Ọ naghị ezu ohi mana ọ gafee ihe Ọ dị mfe anyị arụ. Ọ dị mfe anyị arụ. Ọ dị mfe anyị arụ. Ihe ndị a atụmatụ okwu na-egosipụta nhagide okwu. Ọzọ atụmatụ okwu ọzọ anyị ga-eji pịachizie ihe onyonyo ǹkè taa wụ ǹkwusara ǹkwusara ǹkwusara wụ atụ̀màtụ̀ okwu na egosipụta ebe e na-ekwusara ihe na-adịghị ndụ ị na-agwa ihe na-adịghị ndụ okwu ka a ga-asị na ọ na-anụ ihe ị na-ekwu ị na-agwa ihe na-adịghị ndụ maọbụ onye nwụrụ anwụ okwu ka a ga-asị na ọ na-anụ dịka i nwere ike na ị na-aga n'iro mfụrụ na igirigi eluigwe echenjigo mmiri na-achọ izu isi mmiri amakwana m mmiri amakwana m ị na-agwa mmiri ka a ga-asị na ọ na-anụ maọbụ ị na-esi ihe ịfụnyụcha n'ọkụ ka ọ na-enwe pụọ ịbịacha ọzọ ọ bụrụ na ọkụ ahụ anyụọ na isi ọkụ a gịnị ma iji nyụọ ọkụ a gịnị ma iji nyụọ ọzọkwa dị ibe ya woo ịpụta na mbara iro gị si ezie ezie a na-arụ gị ahịhịa ị na-eruchi a na-arụ gị ahịhịa ị na-eruchi ị na-agwa ya okwu ka a ga-asị na ọ na-anụ ọ ya nkwusara ama m na onwe ihe unu ghọtara na ihe onyonyo nke taa ma ọ bụgo n'ihe ọzọ unu ndị na-amaghị na ndị Igbo na-enwekwere ya na-akpọ ee eh, atụmatụ okwu nke ndị oyibo na-akpọ nke ha figures of speech na anụgo ise anyị wepụtara nwekwanụ nkọwa ya biko aga m ayị unu ka unu nyere anyị aka na-atụsa ihe onyonyo a unu na-atụsa ya ka ndị oyi unu na-ahụkwa ka ndị YouTube nwee ike na-aghọta na ndị mmadụ na ihe anyị na-eme na ọ na-amasị ha nwee ike na-eme ka ọtụtụ ndị mmadụ na-ahụkwa ya anyị n'ụnụ nọ na ọsọ a anyị na-agba ọsọ a iji fụ na na anyị kwalitere asụsụ Igbo na asụsụ Igbo anaghị ndị na-esonyebe anyị nsonye anyị ndị sonyegoronụ ana m ekene unu ebe ọ dị ukwuu na-asị ka obuigwe gozie unu nke onye na-eme dị mma ya gaziere ya anyị ga-ahụ n'ihe onyonyo ọzọ nke anyị ga-eme ka emesịa